ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọọrụ ndị lif wod Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbagburu site na ngalaba nke naijiria n'ime olugbo eru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi ọma si eru nso n'oge ugbu a anyị ga-eleba anya na akwụkwọ ndị hibru n'ụbọchị nke taa akwụkwọ ndị hibru si nke iri na abụọ akwụkwọ ndị hibru isi nke iri na abụọ ga-agụ amaokwu nke abụọ ndị hibru isi iri na abụọ amaokwu nke abụọ ọsị na-elegide jizọs anya bụ onye ndu na onye mmezu nke okwukwe anyị onye n'ihi ọṅụ edebere n'iru ya na ntachi obi na obe ya na-eleli ihere anya o wee nọdụ n'aka nri nke oche eze chineke ka chineke were ebere na afụma ya gozie okwu ya n'ime obi anyị na n'ụbọchị anyị taa n'aha jizọs kraịst bụ onye nwanyị, anyị amen na ịga n'iru n'ụbọchị nketa nọ. ihe a ga-eji wee mere okwu anyị ga-abụ legide jizọs anya legide jizọs anya ya bụ isi okwu anyị na ụbọchị nketa. ọtụtụ ndị mmadụ n'ụbọchị taa nwezi ihe ha ji anya isi ụfọdụ na-anya isi na ụfọdụ na-anya isi na oke mmadụ ha bụ ụfọdụ ijikwa nne na nna were anya isi ụfọdụ jikwanye ọnọdụ ha nke ha bụ n'ebe ha na-alụ ọlụ ma ọ bụ n'ebe ha na-azụ ahịa ma ọ bụ n'ebe ha na-agụ akwụkwọ ma ọ asambodo nke ha nwetara ma ọ ihe mbuli elu nke enyere nyere ha na ebe dị iche iche ha were ji ya na-anya isi dị ka mmadụ efu ụfọdụ ha bụzi gị na ha megharịa ha jụọ ụgwọ ịmakwa onye mbụ ịma onye na-agwa okwu a na isi oke mmadụ ha bụ ihe abụkwa ihe sitere na anụ arụ nke ụwa na mkpako nke dị n'ime mmadụ ụfọdụ na-ajụzi onye bụ chineke ya ga-eji wee sọpụrụ ya ma onye bụ chineke ya ga-eji wee ṅaa ya ntị na ha na-ajụzi ajụbụrụ ajụjụ agba gboorie maka ile anya n'akwụkwọ ọpụpụ mgbe chineke duru moses ya ji ka ọ ndị ya ya ji gwa fero josef gba eze fero eze fero wee na-ajụ onye bụ onye bụ chineke nke ya bụ fero ji aṅa ntị maọbụ ka ha eji maka ya hapụ ndị ụmụ ndị juu ka ha si n'Ijipt wee pụọ laa ọ na-ajụ onye bụ chineke ahụ etu a ka ọ dịkwa nebukadneza mgbe shedrak meshak na bednego kwere na ha ga-akpụ isi ala nye arịsị apịrị apị ma ọ ihe nke ihe nke ọlaọcha nke nke nke nke o wuliri ọ sị ka ha fee ha ofufe ọsị onye bụ chineke nke ahụ nke ya dọpụta ha n'aka anyanwụ o wezi onwe nne elu na asị ma na n'oke mmadụ na-abụ mana anyị matara isi njedebe ndị a niile n'ihi na gịnị mmadụ efu ka ha bụ naanị otu nke ume akụọ ha n'ala dịka mkpụrụ efu na ụfọdụzi ndị mmadụ ndị jizi ha anya isi ma ndị nke ji ha wee bụrụ nyere ndị ndị ndị dị oke elu ihe ndị ya niile bịazi n'isi njedebe ma naanị aha jizọs onye mmalite onye ndu na onye mmezu nke okwukwe anyị sọsọ naanị aha nke a bụ aha na-adịgide onye dere n'akwa wee na-asị gịnị legide jizọs anya mmụọ nsọ na okwu nke chineke n'ụbọchị nke taa wee na-agbara mụ na gị na-aba ma wee na-asị anyị anyị legide jizọs anya onye ndu na onye mmezu nke okwukwe anyị anyị malitere ịgba ọsọ a n'isonye jizọs site n'okwukwe anyị malitere ịgba ọsọ a site na ịnabata jizọs kraịst dịka onye nwe anyị na onye nzọpụta anyị ọ gaghị adị mma ka anyị sọọ ngọngọ ma ọ ka anyị dapụ n'akụkụ ma ọ ka anyị gbaa ọsọ a naanị otu mgbe ma otu arọ ma arọ iri wee kwụsị kama o yi adị mma masị Chineke ezi mma na anyị malitere ọsọ a were ntachi obi na okwukwe na amara nke Chineke ga awụkasịrị anyị n'obi ebere ya wee gbagide wee ruo ọgwụgwụ e nweziri ọtụtụ ihe na-eme ka anyị ghara ilegide jizọs anya e nwere ọtụtụ ihe na-agba anyị mgba ime ka anyị dapụ n'ọsọ nke a e nwere ọtụtụ ihe na-achọ ịdọrọ mkpebi nke anyị nwere n'ime obi anyị ka anyị ghara ịgbagide ọsọ a wee ruo ọgwụgwụ onye nwaanyị agaghị ekwe amara ga-ejidesi anyị ike ebere ya ga-ejidesi anyị ike anyị ga-esi n'ike na-aba n'ike ọ ga-eme ka anyị si n'amara wee na-aba na amara ihe ịhụju anya na ibe akwa nke nderi agaghị eme ka anyị wepụ anya n'ebe Jizọs nọ kama ihe ọ ọbụla nke na-adakwasị anyị ga-eme ka anyị wudosie ike mara na chineke ahụ onye ahụ malitere ezi ọrụ n'ime anyị ga-alụgide wee ruo ọgwụgwụ ọ gaghị ekwe ka ihere mee anyị n'ihi na ndị nke chineke ndị nke matara chineke na ha ga-adị ike na-ewukwa ewu naanị ka anyị kwudosie ike n'isonye legide jizọs anya n'ịgụ akwụkwọ nsọ ị na-afụ chineke n'anya na mmadụ ibe anyị n'anya debe okwu ya na-eso usoro dịka osi wee kwesị na-esonye n'ofufe nri nke ụmụ nke chineke na-esonye na mgbakọ nke ịhụnanya nke ụmụ nke chineke Jidesi ike n'ekpere jidesi ike na agbara nke Chineke ji wee chọọ anyị mma n'ihi na ote aka ọ dịwara njọ ya dị mma o kwuwe anyị nkwa ọ sị ọbụla dị na ya aga ije n'ọkụ na mmiri na ihe ndị a niile agaghị eripịa anyị ọ kpụgo anyị ndị mmeri ndị mmeri aha ka anyị ga-abụgidere ọgwụgwụ anyị agaghị ele anya gburugburu n'ụjọ anya agaghị adapụkarị n'okwukwe naanị gịnị lee ndụmọdụ ọka na-ekwu legide jizọs anya ka anyị ghara ị na-ele anya dị ka ndị ụjọ na-atụ ma ndị nke nwere ụjọ n'ihi na ụjọ na-ekweghị ekwe na-eweta mbibi mgbe osimiri na-asụ wụrụwụrụ mgbe ugwu na-ama jijiji ma na-etipịa mgbe ụkọ na ihe mbibi jiri ụwa nke a mgbe ọ dịghị ka olileanya ya ọgwụna n'ihe ụwa nke a ka anyị legide jizọs anya ihe a bụ okwu agbamume na obi ihe na okwu nkasi obi nye anyị n'ụbọchị nkịta n'ihi na ọtụtụ ihe ga-adị ịnwale okwukwe anyị ma anyị agaghị adapụ nwanne nwoke na gị nwanne m nwaanyị gị na-ege ntị dị mgbe ndị ọchịchị ma ọ bụkwanye ihe nketa nke dị n'ime obodo ma ọ bụkwanye mgbe ahịa ọzụzụ adịghị eweta uru ma ọ na ihe ịga n'iru ka anyị mata na ihe ndị a niile bụ naanị nwantịntị mgbe ilegide jizọs anya ị ga-afụ ngozi pụrụ iche n'ihi na ka ọ dị na abalị ji wee dị chi ga-ehu ka ọ dị na ka mmiri na-ezo ozucha ọ agbakọ anyanwụ ga-etikwa ọzọ wee na-asị gị obi alụ na gị mmiri gị nwanne nwoke na nwanne nwaanyị gị na-ege ntị anyanwụ oge awa n'ụbọchị nke taa anyanwụ gị ga n'izuụka nke a anyanwụ gị ga-awa n'ọnwa nke a arọ nke a niile ị ga-afụ anyanwụ nke chineke nke pụrụ iche n'ime ndụ gị ihe ndị a niile ga-abụ akụkọ ochie ga-abụ akọ mgbaàmà nke ga-ewuli ọtụtụ mmadụ elu wenyekwa chineke anyị otuto ma nke kachasị nke gị onye na-ege ntị ọ bụrụ na ịnabata jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị n'ihi na ị gaghị elegide onye na-amaghị anya ohere a dịrị gị iji wee nabata ya dịka onye nwe gị na nzọpụta gị welatisi n'oge ọbụla ebe ọbụla n'oge dị ugbu a ọsa chineke si na latagwu ndị chọrọ ịnabata jizọs kraịst dịka onwe gị na nzọpụta gị oge mere gị ebere mere gị amara ka ekpere chineke onye nwe pụrụ ime ihe niile okwu gị aka agbago anya ume nye anyị ngozi pụrụ iche n'ụbọchị nke taa dekwanye ndị oru gị ndị nke hulatara isi ịnabata jizọs kraịst dịka onwe ha na nzọpụta ha onye nwe mere ha ebere kagbuo afa ha n'akwọ nke ọnwụ debe afa ha n'akwọ nke ndụ mee ka amara gị bara ha ụba dịka o si ekwesị kịtịkwa na nkwa na jizọs kraịst bụ onye nwe anyị eme matani na olu a na-abịara site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee ajụjụ maọbụ akọ ọgwanị ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwana 08132900111 ka udo nke Chineke nke jazi donedịron n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen